ụmụnne n'ime chineke ka udo nke chineke nkachasị ụtọ na-edere n'ebe ọ dị si site na jizọs kraịst onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obechukwu udo na site na ụlọọrụ ndị lif Word Radio Ministry akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime ngalaba nke naijiria n'ime olugweru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru dị n'ogodo ugbu a na ịga na-eru n'ụbọchị nkịta na ihe ntụgharị uche na mmụta ya n'ụbọchị nkịta dịka mmụọ nsọ esi duziri anyị aka a ga-agụ akwụkwọ dịka pọl degara ndị kolosi ndị kolosi isi nke mbụ ga-agụ ama okwu nke iri na abụọ ndị kolosi nke mbụ amaokwu nke iri na abụọ ọsị na-ekele nna anyị onye mere ka anyị ruo onye mere ka anyị ruo iketa oke anyị n'ihe nketa ndị nsọ na ihe ndị tesalonaika nke mbụ isi nke ise amaokwu nke iri na asatọ ndị tesalonaika nke mbụ isi nke ise amaokwu nke iri na asatọ ọsị na-ekelenụ ekele n'ihe niile ọbụla n'ihi na nke a bụ ihe chineke na-achọ n'ime kraịst jizọs n'ebe ebe nọ ka chineke were ebere na afọ ma gozie okwu nke a onye anyị nweta pụrụ iche nyekwana anyị ngozi nke chineke n'ụbọchị nke dị ekwesịrị ekwesị n'ihi jizọs kraịst bụ onye nwanyị eme na ịga n'elu n'ụbọchị nke taa ihe mmụta bụ ihe a ga-eji mere isi okwu ga-abụ nye ya ekele ọzọkwa nye ya ekele chineke anyị bụ chineke nke kerere iweke ụwa o ntụkwasị obi na-abụkwanye chi nke na-eme ihe niile na ihe niile nke ọ na-emere mmadụ na ngọzi niile nke ọ na-agọzi anyị na amamihe niile nke o nyere anyị na ụzọ niile nke ezi omume nke o nyere mmadụ o kwesịrị ka anyị na-enye ya ekele ihe a bụ ihe apọstụl pọl onye ozi pọl tụgharịchara uche wedegara ndị ndị wedegara akwụkwọ na mbụ nke ndị kolosi na nke wedegara ndị tesalonaika uwe na-akọwapụtara ha mkpa ọ dị na ede mmụọ dị iji wee na-enye chineke ekele n'ihi na ekele bụ ihe kachasị ihe niile ekele bụ ihe makasịrị mma n'elu ihe niile ọ maracha mma karịsịa n'ihi na a sị na-ekele dike na nke o mere eme ike adịghị ime ọzọ chineke anyị bụ dike ọgụ n'agha chineke anyị bụ chineke nke kwesịrị kwesịrị gị oge ọ bụ na ị na-enye ekele ihe ọma nke ọ lụrụ efu na nke kaja bịa n'iru na nke iru ya karịsị nke o mere na mbụ ekele bụ ihe chineke anyị na-eri akwụkwọ nsọ mee ka anyị mata chineke anyị ọ dịghị eri ji ọ dịghị eri ede ọ dịkwa na eri oke ebili na oke anụ dị iche iche ọ bụ sọ naanị ekele bụ aja nke bụ aja nke na-amasị chineke dị dịka ọgba ndụ ọhụụ si wee dị ndị ochie nyere chineke ekele ha wee na chineke mere ihe dị ukwuu n'ime ndụ ha dịka ka pọl na pọl na salas si na-ekele ọ bụrụ ndị mgbe ha nọ n'ime mkpọrọ n'obodo filipai ha si gị maka na ha nọ na mkpagbu mana ha nọ na mkpọrọ mana ha nọ na ihe ịhụju anya ewetụzi ọnụ ha nga mba kama ha si n'ihe mkpagbu a wee nye ekele pụrụ iche ọbụla dị n'abalị na n'ihe mkpagbu ukwu ha wee sọpụrụ chineke wee nye ya ekele wee bulie aha ya elu wee too ya ụtụtụ o wee mee ka gịnị mee ga-eweta ije mkpọrọ ha niile ụzọ ihe mkpọrọ niile wee mepee ha wee bụrụ ndị nke nwere onwe ha n'otu aka ka ka anyị na-ahụta ịdị mmụọ dị iji wee na-enye Chineke ekele mgbe anyị na-eme ihe ndị anyị ga-afụ ụzọ mmepe nke pụrụ iche anyị ga-afụ ụzọ nke iji wepụ na mkpọrọ anyị ga-afụkwanye ụzọ nke iji wee nwee mbuli elu nke pụrụ iche e nwegasị ọtụtụ ihe anyị ji agba nleba anya anyị afọ mkpa ọ dị iji wee nye chineke ekele nke kachasị nke chineke kere anyị na oyiyi ya ọ bụ ihe dị mma iji wee nye ya ekele chineke nyere anyị okere ụwa n'uju ya niile chọọ ya mma ọ bụ ihe iji wee nye ya ekele chineke nyere anyị mmiri ozuzo na mgbe ya ọ bụ ihe iji wee nye ya ekele ọ na-eme ka ha na-eti na mgbe nke ya ọ bụ eji wenye ya ekele ọ na-eme ka ọnwa na-apụta na mgbe nke ya ọ bụ eji wenye ya ekele ọ na-eme ka arụsi anyị ike site na ụbọchị ruo n'ụbọchị site n'izu wee ruo n'izu site n'ọnwa wee ruo n'ọnwa site n'arọ wee ruo n'arọ ihe ndị a niile bụ ihe ji alecha anya anyị na-ekele n'ihi na ọtụtụ dị ndị nọ n'ụlọ mkpọrọ ọtụtụ dị ndị nọ n'ụlọ ọgwụ kemgbe arọ gara aga ọtụ bụkwa ndị nwụgwo n'anwụ mana akwụsị maka ịmata sị na ndị nwụrụ anwụ apụghị ife chineke so naanị ndị dị ndụ ihe ndị a niile bụ ihe anyị ga eleba anya anyị afọ mkpa ọ dị iji wenye chineke ekele na anyị na-ararụ wee na-eteta ọmkpa ọ dị iji wenye chineke ekele na anyị na-aga njem onye anyị amara ụzọ ije anyị jee n'udo lata n'udo ọ iji wee nye chineke ekele ka ọ bụ ọnwụ ndọpụta nke ọ dọpụtara anyị n'aka mkpagbu ọnwụ ndọpụta nke ọ dọpụtara anyị n'aka mkpagbu dị iche iche ihe ndị a niile bụ ihe iji onye ya ekele akwụkwọ nke ndị kolosia pọl degara ha na isi nke mbụ ego amaokwu nke iri na atọ ọsị na ọ onye dọpụtara anyị n'aka ike nke ọchịchịrị na ike nke ekwensu duba anyị n'ime ala eze nke nwa ya bụ jizọs kraịst na ndị nke nwere nduba na ndị nke ọ gbapụtara n'ọnwụ na mfụ na ndị nke ọ gbapụtara na njọ nke ụwa ihe a bụ ihe dị ukwuu iji wenye chineke ekele n'ihi na ajọ onye agha chọrọ ka mmadụ bụrụ ndị nke dabara n'ime ọnwụ n'ime njọ na n'ime ọchịchịrị nke na ede na nke ịtụ nga na nke nọ na mkpọrọ ma chineke nyere anyị nwa ya jizọs kraịst owebe wee dọpụta anyị ụgbọnwere anyị ndụ anyị wee bụ ndị nke nwere mmeri ndị a niile ileba anyị fọ n'ihe a bụ ihe dị ukwu na ihe dị ebube kwesịrị iji wee nye chineke ekele gị nwanne m nwoke na nwanne nwa gị na-ege ntị chineke ọgbapụtawo uwe n'aka ndụ ọgbapụtawo uwe n'aka ọnwụ ọgbapụtawo n'aka mkpagbu ọgbapụtawo n'aka ihe mbibi juru ụwa taa ị na-egwu chineke ekele ị nwere mmụọ iji wee nye chineke ekele ọbụla dị mgbe ị na-agabiga ihe mkpagbu dị iche iche ma mgbe ị nọ n'uju ma mgbere na-ehuju anya ọ sị n'ihe niile ka anyị na-enye chineke ekele na ihe niile ka anyị na-ekele chineke ekele n'ihi na nke a bụ ihe chineke na-achọ n'ime kraịst n'ebe anyị nọ efugo mkpa ọ dị iji wee nye chineke ekele itete ụra n'ụtụtụ nye chineke ekele ị na-aga n'ehihie n'ebe na-alụ ọlụ ebe na-agụ akwụkwọ n'ebe iji ozi gị si kwesị nye chineke ekele ịbata e n'abalị nye chineke ekele n'ihi na o nwere ndị pụrụ ha laghachite o nwekwara ndị bata anyị hapụkwaghị ọzọ ma chineke mere ka ị ka dị ndụ na ala nke ndị dị ndụ n'ụbọchị nke nye chineke ekele na ụzọ gị niile mee ka inye chineke ekele bụrụ ihe nke na-amasị gị bụrụ ihe nke si n'ala ala obi gị were apụta bụrụ ihe nke ejeje mara ka akparamagwa gị n'ihi na a sị na ekele bụ ihe kachasị omume ọma niile ụfọdụ wee na-akụ wee na-asị ọbụla dị n'inye ekele na onye bụ nne omume ọma niile ị nwere ụdị eru nke a ị nwere ụdị akụ na uche nke a iji wee na-enye Chineke ekele ma ọ dị mma ma ọ dị njọ ma nwụọ na-eti ma mmiri ọ na-ezo ma nọ n'uju ma nọ n'ụkọ na-enye Chineke ekele ma ihe ndị a nwee amara nke a iji n'echineke kelee ekele n'oge dum na ọbụna ịnweghị onyinye amara ịnweghị onyinye nke jizọs kraịst ị nabatawo jizọs kraịst dịka onye nwere onye nzọpụta gị mgbe aha ka ị ga-enwe ma ị ga-afụ ịdị mma ọ dị ọnwụ nke ọnwụ n'obe nke kalvarị hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a ka anyị kelee chineke ka anyị ọkwa ya ọ na nabataghị Jizọs Kraịst gị enweghị na nzọpụta gị ka ọ kagbuo afa gị n'akwụkwọ nke ọnwụ debe afa gị nke ndụ ka kpere Chineke Chineke nke pụrụ ime ihe niile nna nke okwukwe nna nke pụrụ ime ihe niile lee ndị oriri ndị ndị nke hụlatarịsị n'ogodo ugbu a onye nwaanyị nara ekele n'ihi na ha bịara ekele kagbukwa n'afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afa ha n'akwụkwọ nke ndụ mere ha ebere na amara dị kwesịrị ka ha wee keta oke na eze gị dịka isi na agwa dịka jizọs kraịst bụ onye nwe ekele dịka chineke n'ime bụ nke gị onye mere nke a ekele ga-abụ mkparamagwa gị site n'oge agawa n'aha jizọs matakwanyị na okwu a na-abịara site n'ụlọ ndị Life Word Radio Ministry ọ bụ na akọ mgbaama ma mkpe mkparịta ụka ma ọ bụkwanị ekele pụrụ iche site na ọnụ ga-enweta n'igwe okwu 0056719493 ma na 08132900111 ka udo nke Chineke karịsị udo na-edere n'ebe ọ dị ukwuu site na Jizọs Kraịst bụ onye nwanyị amen